levelsbeat.com

ọ bụ onye bihe na-agba ọkụ ọ na-achụ oke ịma na ọ bụ ofeke onye gburu nwanne ya na n'ụwa ka m gwakwa ya agwa na ọ bụ ofeke n'ịbụ omere ọra n'ezi mana agụrụ na anya ịma na onye n'ihe ya si eri ọma wee mechie nya ma na ọ bụ ofeke ya nne kwuru okwu kwuru esi ofeke ọ na-agbakwa mgbe kele ibe naijiria tupu igbo n'igbo amarọ ma nke kasị njọ bụ nke a igbo jụrụ onwe fa ihe okoko ije egwazienu okwu n'ihe asị nọ n'ala na alaba intanashọnal alagogo kọmputa vileji alabago ladipo maketi na anana butari na maketi gaina tinka na papa baibayo igba ọma nze igba ọma Biafra n'ala Igbo ka tụrụ ya bọmbụ n'ala Igbo ka tụrụ ya ewu ọba anyị ga-emebili emebi mana tata Igbo alapụghị ala Igbo wee jebe mba ọ bụ gịnị bụ na tata ebe ka a na-edozi na Naịjirịa ọkwa be nne ọzọ na-edozi high rising ndị ọzọ ka ya factories be ndị ọzọ ka na-alụ ya basic sọkwa be ndị ọzọ igbo bụ gịnị abụrụ ndị igbo ọnụ bụ na-abịa n'ụwa ọ gịnị anyị na-eme ka ofege ọ na ndị agbala ebe ma nja ihe ogogo ijo igbo teta nọ n'ụlọ onye ji teta ụlọ ọ bụrụ ụtụtụ ya nozi tatadịba mmanụ ọdịbalụgbo n'obodo anyị nọ n'ime ihe na bachara anyị ma ncha ka m nye gị mkpụrụ nwa ọcha tịghị ọfụma ịkpa ike enyeba amnesti esmenu igbuo mmadụ enyeba padon kedu maka Boko Haram anụ ndị Igbo bụ asị nọ n'ala nna alaba intanashọnal anagogo kọmputa vileji anabago ladikpọ maketi na nna, butari na maketi gaina tinka na papa baibayo